Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. Ee, na dị ihe ekele n'ụmụ Igbo If this is yesterday, I'm not going to problem. Eh? ehe ibe ekene m ụnụ ụmụ ndị ndozi ọdịnala ekene ụnụ anyị si ka udo dịrị ụnụ n'ụbọchị nke taa anyị nwere ndị ndozi ọdịnala ụmụ bịara n'ebe anyị na-agbasa ozi taa a sị m ka ha kene ụnụ emuchizọba na maazị emuchibuike emela ayọ anyị na ebe anyị na-agbasa ozi anyị bụ ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ọkwa ndị nkịtị anyị si ka udo dịrị unu n'ụbọchị nketa anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ikwu na ibe kene ndị ọgwụ na ndị egede anyị si udo dịrị unu ụmụ ibe Chizọba kene ụmụ ibe kene ụmụ ibe na ụmụ ibe na ebe a kene ụmụ ibe ụmụ ibe ekele m ụlọ ọ ga-adịrị anyị niile mma ekene eme ekene orie ekene afọ ekene nkwụ kene ndị ọkụ na ndị ege ndị ọkụ na ndị ege biri gwanụ e ngwanụ api hmm. kene ụmụ ibe kene ụmụ ibe ụmụ ibe ekene bụ ụlọ onye ụlọ na oge bụ chineke mela ya ebe odeakwụkwọ ndị ndozi ọdịnala eji ya ga-echi o m obi afọ hmm. na ụmụ akwụkwọ ndị ndozi ọdịnala ruo mgbe ndị isi sikikere ahụ ga-abịa were ọkwa nọzie n'elie maka ike bụ mmelanya mmelanya nwere ahụ na-asa aha nna m emelanya ya gwa gị na-emelanya ume maka ọ dị ugbu mgbe ka m ka ya so m na-asụ na ya mara ụlọ mgba nke onye chiri ya ezere nanụna ndewonu ah, ndewonu ndị ndozi ọdịnala ụmụ ibe anyị ekene ụnụ ụnụ afụgo enwere ndị ndozi ọdịnala anyị na ha nọ a aka ha nkụ ihe anyị na emeba anyị nọkọtakwa ụnụ ihe anyị ji wee dị taa ụwa kedebe ekene bụ na maka ọ ghara ịdị ka ihe anyị na-eme karịrị akarị onye akọrọ mara onye akọghị akwaranụ ọ gaghị ama ihe anyị ji wee debe abịba taa bụ maka sọsọ ofu ihe ọnwụ na ọ bụrụ ya maka ịfụnanya anyị nwere n'ebe ndị Igbo nọ karịrị akarị mana ọnwụ ndị mmadụ ga-ama ndị na-amara agara ama o nwere ike ndị mmadụ nwere ike che na anyị anaba ana na anyị mee ofu anyị ana mba na ọ otu ahụ ihe mere bụ na ihe anyị na-eme nwanne ihe anyị na-eme dị too ọ karịrị akarị ọ karịrị akarị even ọnwụ na mgbe na-adịghị anya very soon ọnweghị a oge echi wit program ndị ndozi ọdịnala fesbuk ga-akpọchi wit ndị program ndị ndozi ọdịnala maka na since anyị pụtara ụwa anyị ka na-eche ka e nwere mere nwere ihe ndị Igbo nwere ike ime since anyị pụtara ụwa ụmụnne m since anyị pụtara ụwa ahụ na aya anyị onye Igbo Afrịka ndị isi ojii onye ahụ na aya ọnwụ na nwa bekee a kọnfam na laboratrị ya na ihe a bụ sickness na ọgwụ eji agwọ ya ndị afrịka enweghị ike inwe laboratory to create a lab ebe a na-eme research oke onye ọbụla na afrịka na-ekwu na everyday anyị na-anụ ha abụ nke a na-agwọ nke ha abụ nke a na-agwọ nke kedu na laboratrị na afrịka ebe data confirm datin achọrọ m ịma na laboratory a confirm datin in afrịka i ịma a na-ekwu ọ dịka ndozi ọdịnala abịago ọbịago ọ anyị nwa ga eli the first laboratory na ala igbo for cancer research n'ala Igbo anyị na-ebido na cancer project n'ala Igbo n'Africa niile worldwide in fact ndị isi ojii ime cancer research center n'ala Igbo ndị ndozi ọdịnala ihe anyị na-eme ụmụ maka na anyị na-ekwu a na-ekwu a na-eme ma ọ bụrụ nnaba anyị nabara bụ na anyị na-atụ alụ ihe a ga-eme and ọlụ ahụ anyị enwetakwana ya kedu ka mmadụ ga-esi apụta ụwa nwere ihe ọ na-eme anyị na-ekwu maka ndozi ọdịnala na-ekwu maka tourism na-ekwu maka agrikọlchọ na-ekwu maka ihe dịgasị iche iche ihe anyị ga-eme bikos ị gaghị eje na-agwa mmadụ na ị na-eme ọdịnala ị na-eme ọdịnala kedu ihe ị na-eme what is the work because culture everything is included in culture in culture enwere education in culture enwere health in culture enwere shelter in culture culture abụrụ jos ịpụta ịka nzu ịta ọjị ịta ekpere ịgụ afọ ịna ọhịa ka ụmụaka ga-eri mbanụ culture is package a package so ndị ndozi ọdịda anyị abịago bụ na ya abịago anyị jere na anyị Igbo kansa erie ụmụnne be anyị isi anyị na-ewepụta ihe ọṅụṅụ nke ndụ ihe ọṅụṅụ nke ndụ kansa detox ọma nke esi akpọ dị akpọ asị na ọwụ na detox detoxification nke na-ekilin mocos in your system because all this mocos in your system onye na-egbu gị all this mucus in your system ihe anyị na-eri ka you imagine na agara mba ba ya afọzi m chọwa chọpụ afọzi ngoba gova afọzi m gova afọzi m chọwa chọpụ afọzi ụmụ ihe nna nna anyị ha na-eri ji wee na-egbu kansa afọzi m ya sọsọ ihe m fụsịrị indomirido a na-eri indomirido a na-aṅụ bọmvita a na chuga na-aṅụ chuga na-aṅụ pigmek ihe ahụ kansa chọprit everywhere chọprit everywhere gịnị kwụ chọprit eme chọprit bụ kansa ka ha na-ere ọ projekti ya na-ekwu projekti mmadụ agaghị apụta na akọnọmsensị ị na-eme omenala ị na-eme ọdịnala emeka no culture package is a package culture a package so what do you have in your package ihe anyị ji bịa bụ one cancer prevention number two cancer research center number three tourism number four agriculture owe program ọ package anyị e ji and the first anyị na-ebido na cancer prevention kampen kansa egbugo ndị be anyị eji m anya m na-abụgo efu ndị be anyị ndị igbo if you go to igbo land you enwezi ezigbo nri a na-eri di enwezi ezigbo nri even fama adịọzi ahapụgozi anụ ewu anyị na-atatawazi anụ ezi a na-ebridizi ezi n'ala igbo dị abridi na ezi ezi a na-ebridi ezi n'ala igbo n'ala igbo enwezi onye na-eri ezigbo nri apụta na-achọ ihe na-eme anyị ọ bụrụ gasị akọrọ ya ọgwụ akọrọ ya ọgwụ o siri ekene emeghị ekene emeghị onye mmụọ ee maazị izuọgụ ana m anụ unu gafụrụ m gị afụrụ m ụnụ niile ndị niile na-agba mbọ si na ala igbo ga-adị mma ọ ga-adịrị ụnụ na mma ndị sikwa na ala igbo agara adị mma ọ gaghị adịrị ha na mma ihe mma bụ na ndị ndozi ọdịnala ihe anyị bịara bụ ka ọ dịrị igbo na mma kansa na-achọ igbu ndebe anyị kansa na-achọ igbu ndebe anyị anyị enweghị mmiri anyị enweghị ụzọ anyị enweghị ụlọ ọgwụ anyị mezie kansa yabasị anyị ụmụnne chekienu ya kedu ụlọ ọgwụ ya agwa onye ụlọ ọgwụ ya ebue eje so ka mma na anyị mere prevent ịma na anyị dị good na complain we can never offer anything ndị ndozi ọdịnala go to offer cancer research center n'ala Igbo and cancer prevention ọ ihe anyị bịara ime pump and play nweghịzi ihe ọzọ anyị abịaghị ebe a ga-apụtị ngọbara anyị ọfọ mba ihe anyị bịara bụ ka ọ dịrị ndị Igbo na mma that is all nwere ihe ọzọ anyị gara nwekwa chịrịchịrị nwere ihe ọzọ anyị gara ime ebe a ọ bụrụ ihe anyị gara ime ihe anyị gara ime bụ ka anyị weta nke anyị nwere enwe anyị nweta ọgụgụ isi anyị nweta amamihe anyị weta ma na akpa anyị mee ka anyị igbo dị mma ọ bụrụ kọmpetishọn enwe ihe ime ị ga-emere igbo mere igbo igbo nke mụ na gị enwere ihe ime ị ga-emere igbo mere igbo nke a bụ nke anyị ma anyị ga-emere igbo nke a bụ nke anyị ma anyị ga-emere igbo ka ọ bụ so nwere ihe ime ị ga-emere igbo mee a sị na anyị kọọ mamịrị ọnụ ọ bụ ụfụfụ mana ihe anyị ma na according to ihe anyị ma anya ya na kansa abatago n'ala Igbo kansa abatago n'ala Igbo kansa abatago n'ala Igbo ụmụ ibe ihe ahụkwa amụma ka m na-eburu ụnụ and ndị ndozi ọdịnala jikwere project to prevent this cancer and chọọ kwụsị ọgwụ na-agwọ kansa abụ na onwe ya through research center with all hab niile ọkpụrụ soro nwere hab ndị dibịa jekwenu chọba dị hab na ahụ anyị nwa na-agụ laboratrị jee chọwara ndị ha bụ ebe onye ọbụla nwere ha abụ nke ọ nwere kpotere ndị ndozi ọdịnala ihe anyị na-ekrieti na wee consumer plan we want to create something biko kenge anya na ha aka ugbo enweghị anyị na-eme ugbo ekweghị anyị ọgụgọ ọkụ adị ụzọ adị ezigbo nri ma na anyị na-eri bukwu mkpụrụ osisi anyị akapụzi denụ na anyụmụ ibe system clean your system ihe niile ị na-eri adịrọ mma anyị erigbugo onwe anyị anyị na-eri look wine wine a na-ebute from ala bekee ya poison ya wine ị ga-eme were gaa na gaa na na supermarket na Europe nga iwere wine aha gaa na Europe atụọghị nga ọya ka a na-ebute na Afrịka eji eme pati eji eme wedin <laughs> ọkwa nke ndị oke ozu abịakwana eburu ya asị ndị oke ozu ịghọtago eburu ya ọ ọ na-aṅụ waịn waịn ị were ihe gaa na Europe na supermarket n'Europe ụdị nga ị ga-eje <laughs> ịpụta na nga ahụ next time ịfụ waịn ị na-agba ọsọ <laughs> ọ dị a na-eri na be anyị rụrụ arụ mmadụ ga-eje na China rụọ ọgwụ ọgwụ a na-aṅụ aṅụ just because of money ị gaa na China rụọ ọgwụ bute na-enye ụmụnne gị poizin because of ego eh? na-enye ụmụnne gị poison because of ego anyị bute bọmbita bọmbita ibute bọmbita na europe hia ijee nga onye ọbụla n'europe gwa m go to any western shop e e na europe ma ya afụ bọmbita gị ma ya afụ milo ebe ahụ ma amị ya afụ dis ebe ahụ dis pik milk ụlụ na-aṅụ powdered milk a even milk is dangerous imagine powder milk is dangerous because milk abụrụ milk ya chemical ọ dị ka efi efi onye dị ga apịla anwụ milk mmadụ na-aga n'ụwa a ga anụ. efi ole ka ị ga-apịta milk mmadụ niile n'ụwa ga-aṅụ iji wee kwere na atịn milk how do you believe na this thing will milk ha many efi ha many efi ka ị ga-apịgide pịgide pịgide pịpụta nwa milk ị ga-ere na dị whole supermarket n'ụwa niile ụmụ ibe dị nsogbu anyị dị cleva ndị igbo ndị igbo gwa ndị amamihe ka anyị ụmụ ndị agwa na ka ha mere mmadụ ebe ahụ ya pọpị na ya ọbụrụ ya pọpị ọ bụrụ eziokwu ọ pọpị a na-enye anyị proses fud anyị na-eri oge dị n'anya nwa bekee nwere ụlọ ọgwụ na anyị esi ụlọ ọgwụ anyị enwere ụlọ ọgwụ nwa bekee ya ọya jee ụlọ ọgwụ ebee ka anyị ga-eji anya nwere dị ọkụ mefọta ụlọ ọgwụ kwụdo na ihu ha blight doctors of hospital anyị soro ha na-eri nonsens eh, a na-eri anụ ezi anụ ezi anụ ezi bụ ezi ezi ezi bụ outside ihe anaghị eri ihe a ajụ ọ ya ka eji akpọ ya ezi a na-akpọ ya ezi maka na ezi ibi na anyị na-ebiri dizi ezi with artificial food anyị na-ebiridizie ebiri ezi wute artificial food to eat oru eji sịra aka ọgọ eh, ọgwụ nwanne gị aka ọgọ ọgwụ nwanne gị aka ọgọ ọgwụ ị na-eri nọnsensị kwụsị ihe ị na-eri eh? kwụsị ihe ị na-eri be oge na-adịghị anya ana Igbo niile Naijiria niile Afrịka niile anyị na-aga ebe ọbụla enwere ọgbakọ ndị Igbo anyị na-eje ebe ahụ wute ihe ọṅụ nke ndụ and the eji e eri nri ka anyị bụ ezigbo ndị ọmadụ ka anyị human body bụ eletrik you must eat electric food is a must ị ga-eriri electric food kwụsịrị starch na ọ ga-egbu starch na-egbu mmadụ erizire starch starch na-egbu egbu ọ ga-egbu ị ga-anwụ nwụọpị e? emere anyị ihe emede ụmụ igbo emere anyị onye mere anyị gasị bụ onye mere anyị listin mmadụ ga-apụta nwa ofu mmanya ọkụ sọsọ ya mmanya ọkụ ịga na vileji ndị na-ete mmanya ndị na-ete mmanya papa na-ete mmanya ọ naghị aṅụ to mbụ karịa ka ọ na anụ kedu ihe ọ na-aṅụrụ kaikai ha afụrụ ụgbọala si ya gwa nna kedu ihe ị na-aṅụrụ kaikai ha ị na-ere tombo na-aṅụ kaikai dị e? ihe ị na-aṅụrụ ya distin mgbe kill your liver kill your ọgans kedu ihe ị na-aṅụrụ distin ndị ọcha na-aṅụ ya ha na obodo ha na-akụ oyi obodo ha na-akụ oyi afrịka ibe ka nchukwere ụlọ afrịka na-atụ oyi kedu ihe unu na-aṅụrụ kaikai na hot water 30 something degree iburu e kaikai gaa n'afọ ọ oh, ịchọrọ ọnwụ ya ahụ suicide mission ka unu nọ ka anọ ya ahụ suicide mission papụ na-agba ọ chụpụrụ onwe n'ụbọchị n'ụgbọelu ya ọ chụpụrụ onwe n'ụbọchị